ụmụnne m ndị igbo ekele m ụnụ ọwa na ụnụ nwoke oke nwa ndị Imo na-ekwu ọ nwere obere ihe m chere ịkọwa n'ụbọchị taa adịghị adị oke mkpa n'ala igbo isi na ịwụ nwa mmiri ịwụ nwa mmiri mmiri si na ya wee bịa kee ọnọdụ mmiri ahụ esigodi na ịwọrọ nwa mmiri mmiri obodo gị ka ọnọdụ mmiri ahụ a ka m chere kụwara ụlọ n'ụbọchị taa ọkwụ ọ ka na-agakwa na mmiri ahụ maka na a si na ụzọ mmiri anaghị echi echi ụzọ mmiri gị ochigo ka ụzọ mmiri obodo gị ochigo ọ bụrụ ma ụzọ mmiri gị chie isi na ya wee bịa ụwa ị mara na ụzọ gị echigo ụzọ ihe ọma gị echigo maka ihe ọma gị nọ na mmiri ahụ ejegodi rụọla gị ọrụ mmiri na-agbara gị afa na mmiri na-awa gị n'afa ejere gị na mmiri ọzọ ọhụrụ mmiri ahụ ịma mfe ife adịjogodi na mmiri ahụ rụọ ọrụ maka na lot of people na-awụ ha jee na mmiri jee ịrụ ọrụ afụ na ụzọ mmiri ahụ echiela ha chọọ wee gburu apịa wee banye ọhịa na ha nọlawa ọwụrụ ụta ahụ bifo ije rụọ ọrụ na mmiri mee ka ịshọ na mmiri ahụ mmiri ụkwụ na-aga and bifo anọọla gị ọrụ mmiri mee ka ịshọ na mmiri ga ọrụ ụkwụ na-aga ya maka na ọ bụrụ ma ụzọ mmiri gị jie ị mara na ụzọ gị ejigo ọ bụrụ ma ọkwa nara aga na mmiri ahụ mee ka ịshọ na ị ga-eme ka ọkwụ gawa na mmiri ahụ bifo arụọla gị ọrụ mmiri ahụ arụọla gị ọrụ na mmiri ahụ maka na ihe ahụ ihe so a lot of people mmiri na-apụta n'afọ ha steady ha rụchakwa ọrụ mmiri anyagode ha jee jechara ha na mmiri ha ji afọ another place ọ pụtakwa na mmiri na awa ha n'afa then ha gwazie dibia agbarala ha afa na ha nwe arụghị ọrụ mmiri agwazie ya na onye rụrụ ya arụtaghị ya na a ga arụ arụ ya the secret ihe gbasara mmiri so n'ihe ebutego ihe isi ike n'ebe ndị Igbo dị ụmụnna anyị dị n'obodo oyibo na-ata afụfụ n'obodo oyibo ọ dịzị ka ọ dị bifo ha na-ata afụfụ n'obodo oyibo enwere ya m chere ịkọwa ịgwa ụnụ today ibido chụwa ihe ọma na ndụ gị na-eche echiche na-eche ruo ụlọ ịma nwetawa ihe ọma asaịdị na-awụ from ụlọ ka m kọwara ụnụ ụnụ echekwa na dibịa na-awa ọbara ga-awụ ọbara ihe ọma emewere gị achị chigodo fụrụ m ụnọ chụwa ihe ọma enwere obodo nọ today e obodo nọ mgbe gboo wụ na ha wee nwere mmiri ha na-eje mba ọzọ ji echu mmiri ebido yowa chukwu amara onye ha mmiri suddenly mmiri agbapụghị n'obodo ha ha wa survive a ah, through that river kịta na civilization nọzi onye ọbụla na-agbapụzi borehole up afọgeta dị mmiri ọhịa eruchie ụzọ ya obodo ahụ ga-ata ahụfụ e nwere ndị nwụ na agha eruteghị n'obodo ha ọ wụrụ mmiri ha prevent dị agha ịbata obodo irute obodo ha den kịta na onye ọbụla nwere bọọhụ ha gbarịtara mmiri ha azụ fọgeta ya mee ọkwa na-azịghị agadi ya ọwụ na ọhịa eruchiela everywhere obodo ahụ ga-ata ụfụ e nwere obodo nọ akụ ha wụ na mmiri ha ka o si egwu ọra ka ahụ bifọ ijefu onye na-ata ya ahụfụ at onye dịgodi pọl e nwere bọt kịta ha agbalịtụrụ mmiri ahụ azụ ahụfụ ha na-ata ahụfụ kịta e nwere ndị nwa ọmụmụ wụ mmiri nọ n'obodo ha wụ ihe nyere ha ọmụmụ etolite kịta mepe gbapụ ebe ọhụụ chefuo mmiri ahụ ọmụmụ ahụ obodo ahụ mmiri ahụ na-enye ha ama mfụkwa ya obodo ahụ ama mfụkwa ya again so achọrọ m na mmiri ọbụla ịfụrụ e nọ n'ala Igbo nwere ihe ọ na-arụ ada ọma mmiri ahụ adịrị ihe ahụ ọ na-emere obodo ahụ obodo ahụ ama mfụkwa ya again so ibido si na ịchọrọ ihe ọma ịchọrọ ịchụ awele iwere ichegodo echiche gbasara ụlọ echiche gbasara obodo gị den isizi na ịwụ nwa mmiri ma mmiri si wee bịa kee ọnọdụ mmiri ahụ ịma na ndị Igbo anya avalụ ihe anyị nwere ọwụ ndị asid wụ ndị ma awa wọt na mgbe gboo ọ na-awụ ije na mmiri a na-afụ mkpụrụ osisi dị iche iche e nwere ndị wụ oge anyị pere mpe anyị jewe na mmiri jewe ichu mmiri ị nwere ike ịgagide along the line ike agwụghị agara agụwa gị ihe opue na mkpụrụ osisi ndị ga-aghọta na mmiri wee survive gị awụ si na ịwụ nwa mmiri mmiri si na ya wee bịa ka ihe megoro mmiri ahụ enweela ndị seed isoro na mmiri ahụ pipo daza aghọtara m ihe onye ọbụla fesiri na-awụ ndị dibịa nọchiri ụzọ a na-agwa were a na-eke kechi ọbara eke nke a wụọ ọbara ọ dịghị like that ya awụghị ọ dịghị like e nwere dibịa omenala nwee dibịa amụsụ which is which doctor ndị ifuru nọ na ụdị witch doctors fego ọbara ọpanda maka ọnwa amụsụ butere ịgwụ oke ọgwụ n'ala Igbo mma kụwara ụnọ maka amụsụ ọha butere ego egwu oke ọgwụ n'ala Igbo ọha butere alternative for the people naturally keep law of the land ọwa amụsụ so ihe a bụ ihe ebutego ihe isi ike ụmụnna anyị ndị Igbo dị taga afụfụ ndị Igbo dị ataga afụfụ mmiri ọbụla ịfụrụ nọ n'ala Igbo nwere ihe ọ na-arụ mmiri obodo gị ka ihe ọ na-arụ ka ọnọdụ mmiri ahụ ọ na-awụ ọrụ ekeresimesi like this onye chibata ụlọ o chewe ihe ọ ga-emere mma ya ma mpa ya ka ha dị hapi ị na-echekwa ihe ị ga-emere mmiri gị mmiri isi na ya ị na-echekwa ihe ị ga-emere mmiri obodo gị ebe ahụ nọmba 1 ụfọdụ ahapụgo mmiri obodo ha hapụ mmiri ha si na ya jewezi na mmiri ndị mba ọzọ dịkwara nke ha dị na-ekwe mkpa na ayụ amara abata um, ndị nna ebela mụkwa awụ ndị dibịa mebiga ihe maka na mmadụ bịa na ebe gị na ọ jiri ikpe mkpa mmiri ọ jiri ije ekpe mkpa ka ihe ọma mee na ya na mmiri gị ị ga-ajụ ya mmiri ọ nwere mmiri n'obodo ya nwa onye si biri ikpe mkpa na nwaanyị mmiri gị idesara ị jụkwara ya mee nwaanyị mmiri ya ka ebe ọ nọ ọ dara like that ihe ihe mere emechie nụman ịma mfe ife bikos ị naghị follow the right way everything in life nwere procedure o nwere dị way eji eso ya ụfọdụ sef ewerele mmiri obodo ha ree ya resi ya ndị asaịdị resijuo ya kọmpen ka ha were na-azụ azụ ọ dịrị good ọ dịrị good so ihe a ka m sị ka m ụnụ n'ụbọchị taa gị nwa awụ nwoke gị nwa nwaanyị gị nwa awụ nwa mmiri mmiri si na ya wee bịa ka ọnọdụ mmiri ahụ adị ka ihe imegorole mmiri ahụ mmiri obodo gị ka ehi imegoro ole mmiri a ka ọnọdụ mmiri ahụ onye m sị ka m ụnụ n'ụbọchị taa asị nke onye jiri ya zere ndewonu